Florence Otedola bụ Ada Otedola onye nke anyị ma na ọ bụ ebilonie ka ọ bụ ọ bụ onye anyị makwazi na o mere 38th birthday ya some days ago ya nwa bụ DJ copy bụzi onye amaalụ na ọnọkwazi na Abu Dhabi bụ the capital city of United Arab Emirates since last week o jere ebe ahụ wee nọrọ for ezumike anyị makwazi na enwelu a british boyfriend o nwelu onye anyị makwa na ọ bụ professional bọsa ọ na-akụ ọkpọ na britain onye nụnwa nọzi na awọdụ fanwee n'abalị ụnyaahụ a na-akpọ gombol award night na award night afọ ka ọ nọzi n'enu steji wee wepụtazie ringi wee tinyezie n'aka dj copy dj copy wee dị shocked mana enweghị n'ihe ọzọ nwere ike ime abụghọ ịsị yes na mere accept ka ha na-abụ nụwazịa di na nwunye ya bụ na ya bụ Ryan teller bụ the professional boxer anyị maara amalụ bụzi onye nke propose go kịta anụnwa to DJ Cuppy DJ Cuppy na onwe na-asị ndị mmadụ na obi bụ ya sọsọ aṅụrị maka ya bụ proposal o nwetara n'aka enyi ya nwoke bụ rian telo ọ nọkwazi wee na-asị na seven months gara aga ka nwanne ya nwaanyị bụ Temi Otedola nọ wee nweta proposal nke ya n'ụbọchị ahụ ha mere ya bụ proposal na nwanne ya nwaanyị enwetasịghị ọṅụ o kwesịrị inweta mana ya nwa na onwe ya nọ wee na-ayọ Chineke ka onye dị nke ya dịka ọ na-ekpekwaziri nwanne ya nwaanyị bụ Temi Otedola na di ya ekpere wee na-akpọ ha na-abọ favorite ya tatazi ya nwa na onwe enwetakwazi ha onye ya na ya ga-anọkwazi intu ya bụ marriage dịka nwanne ya nwaanyị sigoro wee bakwa na marriage nke fa. anyị na-asịzi DJ Cuppy na enyi ya nwoke bụ Ryan Taylor congratulations dịka fa na-akwadozi n'ịbanyezi na ya bụ alụmdi na nwunye fa